AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nke kraịst ka anyị ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa gị nwa chineke ọma na-ege ntị ị bịala ama m na chineke na-anọnyere anyị ama m na chineke ga-enyere anyị aka na-ezi anyị ụzọ nke anyị ga-esi wee na-ebi ndụ anyị n'ime ụwa anyị nọ n'ime ya ihe omume nke ụbọchị taa mara na anyị na-amụ n'izu a akwụkwọ nke ụmụ anyị kwesịrị ị na-agụ mbụ akwụkwọ nsọ nke Chineke n'ụbọchị nke taa anyị ga-aghọta otu anyị ga-eji wee na-ezi ụmụ anyị akwụkwọ nsọ ka ha wee ghọta ya ịma na ha bụ ụmụaka anyị bịa n'izi ha akwụkwọ nsọ otu anyị nwa mara ma ọ bụ ịgụ amaokwu dị iche iche n'otu ụbọchị ọ gaghị adịrị ụmụaka mfe ka ha wee na-agụ amaokwu nke dị iche iche n'ofu ụbọchị ma Chineke ga na-ezi anyị izu nke anyị ga-eji wee na-ezi ụmụ anyị otu ha ga-esi wee na-agụ akwụkwọ nsọ mara na nne na nna nke na-ezi nwa ha otu esi agụ akwụkwọ nsọ ọ ga-enyere ha aka ka ha na-amụta ihe n'ime akwụkwọ nsọ ozizi nke buru ibu nọ n'ime akwụkwọ nsọ Chineke onye na-agụ akwụkwọ nsọ ụbọchị niile ọ ga-enyere ya aka ka o wee na-aghọta ya na nghọta ha ga-amara sị na ha nwa n'onwe ha kwesịrị ị na-agụ akwụkwọ nsọ nke Chineke marakwa na nne na nna kwesịrị izi ụmụ ha iwu nke Chineke n'izi ha iwu nke Chineke ọ ga-enyere ha aka ha mara n'ime ụwa anyị nọ n'ime ya na ọ bụghị ụwa mmadụ ga-ebi otu o si masị ya ị ga-ebi ya otu Chineke ji chọọ site na iwu nke Chineke bụ iwu nke ga-enyere anyị aka site na Chineke ekwuwe na onye hụrụ ya n'anya akwụkwọ Matiu na ọ ga-edobe ihe ya nyere n'iwu na ọ ga-edebe ihe o nyere n'iwu ma na-arịọ anyị sị ọ bụrụ siri na ụmụaka anyị wee tolite ya bụrụ oge nke nne na nna ha na-anọ ebe ahụ ma ọ bụ ọrịa ma ọ bụ ọnwụ nke na-ebupụlanụ nne ma ọ bụ nna ma ọ bụkwa ha abụọ ụmụaka ga-enwe ike ito n'ime kraịst wụọ ntorobịa nke ga-abụ ezigbo mmadụ n'ime ụwa anyị nọ n'ime ya site na enyego ha ntọala nke dị mma ha mụtago n'ime akwụkwọ nsọ nke chineke ọ bụrụ na ị chọrọ izi ụmụ gị otu a ga-esi na-agụ akwụkwọ nsọ ma mgbe unu na-eme ekpere n'ụtụtụ ma mgbe unu na-eme ya n'ehihie ma ọ bụ n'abalị ị ga-ezi ha ị ga-agụ ya ị ga-emekwa ka ha na onwe ha na-agụ ya maọbụ ọ bụrụ na ọ bụ nwa n'afọ abụọ na-ekwu okwu ọfụma maọbụ nke na-afọ atọ maọbụ afọ anọ gbalịa na-enye ha ohere ka ha na-agụ akwụkwọ nsọ nke Chineke ha nwere ike ịgụ amaokwu nke mbụ ahịrị nke mbụ n'otu ụbọchị ka ha wee mụọ ya ha gụọ ya n'ụtụtụ ha lọtakwa oge abalị ha gụọ ya ọ ga na-enyere ha ezigbo aka ọ bụrụ na ị chọrọ izi nwa gị maọbụ ụmụ gị akwụkwọ abụ ọma amaokwu nke mbụ ahịrị nke mbụ ruo na nke isii ị gaghị ezi ha ihe niile n'otu mgbe site na ụmụaka dị iche iche o onye ga-ezi ya amụta ya nwekwa na onye ga-ezi ọ gaghị amụta ya mgbe ahụ ị ga na-ezi ha ụzọ nke ọ ga-esi wee dịrị ha mfe n'ịmụta ya ka anyị mụọ akwụkwọ abụọ ma isi mbụ amaokwu nke mbụ n'ụbọchị taa echi ha ebido isi mbụ amaokwu nke mbụ ahịrị nke mbụ na nke abụọ ha ga na-amụ ya nwa obere nwa obere nke onye ihe na-agara nke ọma ka mmadụ ahụ bụ nke na-ejeghị ije na ndụmọdụ ndị na-emebi iwu nke na-eguzoghịkwa n'ụzọ ndị mmehie nke na-anọghịkwa n'ọnọdụ ndị na-akwa emo isi ha n'ụbọchị taa ikwuo ya n'ụtụtụ ha nwa agụọkwa ya gị na-anụ ị ịgụọkwa ya ọzọ ha nwa agụọ ya e nwere ike ịgụ ya ugboro atọ tupu unu eme ekpere nke ụtụtụ oge mgbede agụọkwa ya ugboro atọ ị ga-aghọtasị na nwa ahụ ga-aghọta abụ ọma isi mbụ amaokwu nke mbụ onye ihe na-agara nke ọma ka mmadụ ahụ bụ nke na-ejeghị ije na ndụmọdụ ndị na-emebi iwu nke na-eguzokwaghị n'ụzọ ndị mmehie nke na-anọghịkwaghị n'ọnọdụ ndị na-akwa emo ị ga na-ezi ha n'obere na-enwe ndidi site ha bụ ụmụaka ị gaghị eme ka ha ghọta ya dịka otu gị nwa bụ okenye si na-aghọta akwụkwọ nsọ ị gụọ ya ọ ga-aba gị site n'iwe okenye ị ga-agbalị mee ka ụmụaka na-amụ ihe a obere obere Chineke ga na-enyere anyị niile aka ma onye nne ma onye nna mụọ nwanne ma nwanna onye ọbụla chọrọ chọrọnụ ịmụta ihe dị mma chineke ga-enyere anyị aka site na echi dị ime onwe onye mmanụ ihe ọ ga-amụma na-arịọ anyị onye nne onye nna gbalịa taa taa zi nwa gị akwụkwọ nsọ chineke gbalịa taa ka ha wee mụrụ ya site na mgbe oge ikpetemazụ tupu chineke a na-abịa mgbe ihe ga-adị ezigbo ike onwe onye ga-ebu akwụkwọ nsọ na-agagharị mana nke anyị na-amụtara n'ime onwe anyị nnu anyị na ụbụrụ isi bụ ihe anyị ga-esi wee na-akasi onwe anyị obi na-echere mgbe Chineke ga-abịa ka anyị gbalịa zie ụmụ anyị site na onwe onye manụ mgbe ọnwụ ga-abịa ekpere mbụ na ndị na ekpere mbụ na onye nne ma ọ bụ onye nna ga-adị ndụ wee zụlite ụmụ ha mana mana echi dị ime adị onye ma ihe ga-eme echi ka anyị gbalịa zụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst mgbe ha ga-abụ okenye ha agaghị esi n'ime ya wezụga onwe ha imeela nọnyere anyị n'ụbọchị taa echi echi bụkwa ụbọchị ọzọ anyị ga na-ele anya gị <clears throat> anyị na mara na ị ga-abịa ịnụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ imeela nọnyere anyị n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ ma ọ bụ ihe mgbagwoju anya kọrọ na ekwentị na 0706 363 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo marakwa na ị nwere ike idetara anyị akwụkwọ adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma ma ugbu a ka anyị gee abụ nke pụrụ iche Jizọs onye nzọpụ onye mgbochi Jizọs bụ nke Jizọs bụ nke ịhụnanya kraịst nọnyere ndị Seventh Day Adventist Church Choir ụmụode na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa unu emeela onye ọma na-ege ntị onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ma na-asị ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata ya onye ọma na-ege m ntị nwa chineke onye nwere mmasị na iji oge ya na-ege onye nwanyị ntị ọ ga-adịrịrị gị na mma onye nwanyị ga-agọzi gị ihe ga-agara gị nke ọma n'oge emume nke ndị igbo n'ụbọchị dị taa ihe anyị na-eji emere isiokwu bụ otu n'ime ngalaba ụzọ a ga-esi agbanarị agụụ nke anụ ahụ mana otu agụ nke anụ ahụ nke anyị na-eleba anya taa bụ nke a kpọrọ iru otu iru otu nke ndị bekee kpọrọ fakshọn ọ pụtara inwe ọgbakọ n'ime ọgbakọ n'etiti ọgbakọ na ọgbakọ ndị gbakọrọ agbakọ ịga <laughs> n'etiti nzukọ nọ ya ga nwee ụmụ aghịrịgha otu ha dị iche iche otu ụfọdụ bụ otu ndị nganga ụfọdụ bụ otu ndị aṅụrụma ndị kwere na ee eh, nzukọ ezi si na aṅụkwala aṅụla aṅụla ndị kasị ịṅụ ya onweghị ihe ọjọọ bụ ha ga na-aṅụ ya iro otu ụfọdụ abụrụ nke ndị na-eji eme eh, ashebi ndị bụ big madam na big lady ha yiri akwa ha ma ọ bụrụ na-aga mụ na onye nha mụ na onye nha ma ịdị ya aga mụ na onye nha iso n'otu ha ụfọdụ abụrụ ndị otu ndị otu ọrụ asị amaala redio wita batrị ọ ga-anụtacha ihe niile ịnụkwara na-asị ịnụkwara na-asị ịnụkwara na-asị ịnụkwara na-asị ịnụkwara na-asị nke si ya n'ọnụ karịrị ihe a na-asị asị asịrị asị na-adị ntị nkọwa nke okwu a na-atụwa aka n'ime nzukọ Chineke n'ihe mere n'akwụkwọ ndị kọrentị nke mbụ isi atọ Pọl jụrụ ndị kọrentị ekere Kraịst eke ụfọdụ sọ abụ nke Apọlọs ụfọdụ asọ nke Pọl ọwụ ire otu ekwere m na Pọl ekwere m na Apọlọs ire otu mana akwụkwọ nsọ pọl bịara basiere ha mba ike mee ka ha mara na apolos na na ee eh, apolos kụrụ mkpụrụ ya ghọta ọ dị ihe dị ka ee eh, ndị dị na onye na-agba mkpụrụ mmiri na onye kụrụ mkpụrụ na onye ghọtara ya ghọta ọ dị ndị dị na ya ha niile na-arụkọ ọrụ nye mmụọ nsọ pọl na-ekwu okwu na-agba ndị kọrịntị ụmụ ka ha gbanarị ịkpa iche iche ka anyị lere ihe o kwuru na akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi iri na otu amaokwu nke iri na itoolu n'ihi na iru otu dị iche iche agaghị edekwa n'etiti unu ka ndị anwapụtaworo wee ghọọ ndị pụtara ìhè n'etiti unu n'ihi nke a onye nwe anyị akwado ihe ọbụla yiri iro otu n'etiti ụmụ chineke ọ bụrụ na iso na ndị na-arụ otu nwanne m wezụga aka gị n'ihe niile yiri iro otu wezụga aka gị n'ihe niile na-akpata ikpe iche iche esemokwu na iro otu nakwa ntị mgbe ị na-eche sị na amamihe gwụrụ n'ebe ahụ otu unu ahụ nọ amamihe kọkwara unu n'ihi na ọ dị ọtụtụ ndị ndị ọzọ maara ihe ndị na-ahụtazi unu dịka ndị na-amaghị ihe ịmara ihe onye maara ihe na-emere onwe ya bụ mmadụ ị gaa na-esonye na ndị na-arụ otu n'ime nzukọ nke onye nwanyị ị ga-eso na ndị ga-ebute nkewa n'ime nzukọ nke onye nwanyị onye nwanyị na-achọ ụzọ ọ ga-esi mee ka ịrapụ ịrụ otu ka ị gbanarị ịrụ otu ka ibie ndụ gị dịka nwa chineke onye ndụ ya kwụ ọtọ onye aka ya kwụ ọtọ na onye na-eme ihe ekpere n'ikpe na ezi omume na onye na-eme ihe ziri ezi ịrụ otu ịrụ otu na-adị n'ebe niile dị iche iche mana otu nlụpụta n'ime ya bụ na ọ na-evute agaghị n'iru abịa n'ebe m na-arụ ọrụ iru otu adị abịa n'ebe ndị na-amụ ahịa na ndị na-amụ ọrụ na-amụ ọrụ ụmụ ọrụ abịa bịa bịa otu dị iche iche n'ime onwe ọrụ aga aga aga azụmahịa aga aga aga n'ihi nke a ọ bụrụ na ị na-achọ inwere onwe site n'iru otu mụta ime ka ndị ọzọ bụrụkwa ndị dị mma karịa gị mụta ido onwe gị n'okpuru nke onye nwe ebe ị ga-aghọta mmadụ ibe gị karịa rịọ onye nwe inye gị mmụọ nke eji akọta onye onye ọbụla abụ o nwere ọtụtụ ndị ndị na-eme ihe dị iche iche ndị na-akọ ihe dị iche iche ihe juru ha ọnụ adịghị eweta udo n'etiti ụmụ chineke naanị ihe ọ na-aghọta ihe ọ na-eweta bụ ikpe iche iche ọ na-eweta iro otu ọ na-eweta agaghị n'ihu ebumnobi ọma niile nke ụmụ chineke ha niile abụrụ ihe tọgbọrọ n'efu ha bịa n'ezinụlọ gị onye laikiri papa kpọ mama asị na onye laikiri mama kpọ papa asị mama ọdịdị iche na papa papa ọdịiche na mama ị maka na mmadụ abụọ a tikọtara aka ọnụ abịa nwa onye bụ so papa dị n'ime gị mama dị n'ime gị mana ị hụrụ papa n'anya bọba masị <laughs> mgbe ị na-agọpụnụ mama ị na-agọpụnụ mama dị gị n'ime ị makwa na mama dị gị n'ime ịgọpụ papa ị makwa na papa dị gị n'ime ihe ọnwụ echiche onye nzuzu echekwala echiche ga-eme ka a kpọọ gị onye nzuzu mgbe ị na-abụ onye nzuzu kpachapụrụ anya n'ime onwe gị ime ka ịhụ ma bụrụkwa nwa chineke onye na-ebi ndụ ya n'ụzọ kwụrụ ọtọ onye na-ebi ndụ ya n'ime amamihe onye na-ebi ndụ ya dị ka nwa chineke na onye na-ekpere chineke n'ime mmụọ na eziokwu iro otu na-emebi ihe iro otu na-emebi obodo iro otu na-emebi ezinụlọ iru otu na-emebi azụmahịa iru otu na-emebi ọrụ iru otu iru otu iru otu adịghị eweta ọganiru arịrịọ m n'ụbọchị dị taa bụ na onye nwe anyị ga-ewezugara gị mmụọ nke iru otu ma mee ka mmụọ nke na-eguzosi ike dị ọhụụ n'ime gị ka mmụọ nke iru otu n'ikpe iche iche dị anya n'ebe nọ ọ ga-adịrị gị n'ọma onye ọma na-ege ntị n'aha jizọs kraịst bụ onye nwanyị. anyị amen ụtọ na ntị onye kwere na ntị onye kwere mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio Adventist world. chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo